vidio 2019 Elections: Ka e kwechara ya nkwa #10 million ya Okoro ekwofeela PDP, abalị ise nke ọnwa Maachị afọ puku abụọ na na iri itolu